Thank you. looking up while ije dị ka ndị nụrụ anụ n'ebe ka ndị anụ gị na mma oh. ije dị ka ndị nụrụ anụ n'ebe ka ndị anụ gị na mma redi ka ndị nụrụ anụ n'ibe ka ndị anụ oh. na-akwa ije dị ka ndị nụrụ anụ n'ibe ije dị n'ọnwụ ndidi nkịta nọ ya dị mkpa gaa nke ọma chetakwa ìjẹ́dì iná wíńdídì. bẹ̀rẹ̀ ní pablos. ìjẹ́dì iná wíńdídì. wọ́n gbọ́dọ̀ ìlú pẹ̀lú pablos. ìfúnnu gbòmù náà ebe bíbùsù. dàkítà náà ló fún un. ìjẹ́dì iná wíńdídì. ìjẹ́dì iná wíńdídì. eziokwu

Ijedi na wundidi. Ijedi na wundidi. Ijedi na wundidi. Ina ekiri fonu. Nya adam to ba ndo sam na ekwentị m eto tụrụ ya na emene. Jisi ike na ebe. Nene mba idosa anya gbori ya na ebe. Fọlá àti mụ na agbapụ. Ala o achọghị ndị na-ebido bọọlụ afọ oge ọ ga ije edu ka ndị nụrụ anụ na-ebe ka ndị anụ gị na-akwa o oh. Kedu? nna adị m mma. Anyị na-emere Jehova bụ eze. Ihe niile na-aga nke ọma. Steve. agwago m gị na-enwetago onye chọrọ ịlụ onye mụ na ya nọ anaghị ejetego onye ihe mma m ike ime maka ya maka mụ na onye ego ka dị na nwaanyị n'ụlọ anyị bi n'ụlọ ngwanụ nke mbọsị anyị afụsị ka ọlụkwasị mbọsị ahụ akpọkwala m ọzọ na ịchọkwara ịfụ m ọzọ ka ọlụkwasị mbọsị ahụ ọ ụkwa ka ekpego mgbe mkpa ọkwa nkwa ka m na-ekweghị ha ọ ka nchigodo ya nchicha ya mara hmm. ihe m ga-eme ka ụdị chee ya mma kpọm ije dị n'ọnwụ ndị kwa mbọsị kwa mbọsị nwere na-ada n'elu ije dị n'ọnwụ ndị Nye ọsọ aracha gị na afanye ya n'ukọkọdị ije dị n'ọnwụ ndị dị ize ebe ọya ọ ga-abụzi afọ niile ije dị n'ọnwụ ndị dị ọsọ aga masị kwado n'ala dị ala ije dị n'ọnwụ ndị eze ga-ele eme ihe n'ọdị njọ ije dị n'ọnwụ ndị dị ije dị Madam Ijosaga Masafadona Ladala EJD now we need Arise a girl every year not in job EJD na obi ga-adị ebe nke ihe na-eme gị ọ Steve ke Steve ọ otebekwa aka ọ kpọrọ m hmm? na-akọkwa ofu akụkọ a na-akọ ke ihe ịgwazikwana ya ka ihe ọzọ mma mma gwa na enweghị m onye chọrọ ịlụ hmm. ada ị chọrọ ka m gwa gị eziokwu nke nke bụ eziokwu ọ bụ na ọmụ bụ gị m ga Steve nneka ada Steve jiri ego nwoke ma jiri ezigbo ego ka gịnị mezie nne gị elu nwoke ma ntị ga-ege nwoke m ntị na mbụ ma kịta ọ ka bụ CBN gị mana ọ kwa nnọọ ka m soro ya pụọ otu ugboro hel ifuru ọnụ ebe o si ma gbuo onwe ya soso ofu mbụrụ ihe eso nwoke m apụọ ọnọdụ gị ga-agbanwe ịnọrọ ebe a na-asị anwụ ihe m na-eche ke ihe ị na-eche ke ịhọ ihe niile na-agba m gharị nne ee gwara gị gharị ihe bụ obere ihe nna nnamdị anụbeghị gị amakwụnụ ka ya anụ gị E ị nwere nwoke jiri ego ya gbanwe ọnọdụ gị ama na isoro ya nwanne ọnọdụ gị ga-agbanwe ebe a na anụ anụ Nneka, ka ị ma na iwe ajọ ọyị uh-huh. eh? iwe ajọ ọyị iwe ezigbo mmadụ ekwetakwara m na abụ m ajọ ọyị mana ike ahapụbụnụ m bịa ka m gwa gị echekwana ya eche echena ya soro nwoke m apụọ ịnọ ebe a na-ezuzu nnamdị nwetazie m achọkwara <laughs> ya nweta gị ah, ah. ọ ka mma ya nweta gị maka mama ị na-ebe eme nneka ama m ihe nji isi kụrụ ebe ndụ eh? ka ebe si mata ndị gị gbugigo gị nwa ụwa ụsa na ọ na-ezuzu dị ala ije dị ihe n'ọdị dị ekwere mụ na gị ga-ebi ekwere m gị nkwa si na ị ga-abụ nke m <laughs> ah, ah. nne na-abịago ya m na-agwa gị maka mm. Mm, afọ ya bụ Chinwe Chinwe mm. <laughs> chinwe dalu eh, mana chinwe biko ewelue ma nwere ike ịkpọ gị iche iche ee chinwe <laughs> hmm. eh, eh, onye bụ Nnamdi ọ enyi m nwoke ọ побіділа телефоні. Novo. Eh, eh, nne. Mama nna. Eh, nne biko. Ka ndị kwuo okwu, achọrọ m ịfụ gị. Nna. Ah. Nwa m. Chinwe. Ọ bịa nna. Nwanne. Udo. Ife ya nwaanyị. Eh, nsogbu que final It's again. que final Eche mmeghi nwoke n'ebe ọgwa gị ihe m na-arụ. Ana m azụ ahịa. Ahịa. Ka o doro ahịa ị na-azụ. Ana m azụ ahịa. na né? nwetakwa ego n'ahịa ka ihe mmadụ ga-emekwa ha ga na-azụ m ka eme iji na-ajụ m <laughs> ụmụ nwoke nwaanyị ọma njuzi ụlọ ihu nọ na-eme ife ọjọọ ma nwaanyị jụọ ị ga-atọ n'anya ụta

fụrụ n'anya e, chinwe ka a gara na-ekwu maka ihe a ọnwụ na ugopụta egwu ya sen ya kpọọ m kee ife mere onwe ife ọjọọ m gwara gị nwe ife ọjọọ m nsogbu adịghị ugbo bịa akpọọ m Ijedi na umijọ salama samadona na dala Ijedi na unidi I say girl every year na ọdịnjọ Ijedi na unidi Ekwere m gị nkwa ahụ na adịghị Dalo. Kekin. Ebee kwa? Um, um, Aunty Dora kpọrọ m ọ sị na ya chọrọ ịfụ m mba o nweghịkwa o nwere ihe mụ na ya na-akpa ọ ka kpọrọ gị n'ekwentị ị n'ọnụ nọ na karịa iwu na ị ga-ejere ifo ya ịma na ụkwụ kpara akpa n'ihu na-aka mma ka m gaa n'ọsịsọ

agagonu m wee fụkwa na ịkachakwa achọrọ m ka ịgwazie m ihe chọrọ ka m mere enweghị ihe m maka enweghị m ike ịgwa gị ihe m chọrọ m ka okwu a ghasa taa mba mba mba mba ma nghasa kama ọ ga-eme ka ọ wee dịkwuo olu m mfe ka m wee zikwa n'ụwa na-akpatago ego a na-achọzi ndị ga-eri ọkwa odogwu steve kagịrị a na-emekọ achọrọ m izi ụwa na ego abatago agago m bata kama eh? ị chọrọ ka m meere gị mmemme ngwa aga m enye gị ego ka ị wee mepee ebe ị ga na-azụ afịa ebe ị ga na-eme ihe ụwa na-afụ n'anya amarazi nọọ steve uwe onye gagịrị a na-emekọ ihe achọrọ m inye gị ego achọrọ m imeba gị achọrọ m imeba gị mba nọ ngwa ka m dị gị ofu n'ọkwa na odogwu isi ka gịrị ya iji gwa gị na mbido ihe ahụkwanụ cheki 2.5 million iji gwa gị na mbido ọkwa na mbido iji wee gwazie gị na akwadoro m ọfụma finger tọgbụla m dali adamma ọmụma sarụ biko bịa tie n'umobi ma ị na-egbu m mmanya ya mere m ji ka anyị lụọ nwata ka agbakala m isi efuela m eh. ije dị n'ọwụ dịdị biko nyerụkwa m aka nnọọ ka m ike nnọọ ka m nwee ike mee chukwu ka m ike mee ha iluzienụ malụ ọkwa isi na ịhụrụ m n'anya mana gịnị jizi nkịta ọnwụ ịhụnanya ọ ga-abụ m na nkịtị efuola m e, e. ije dị n'ọnwụ ndị dị ije dị n'ọnwụ ndị dị ije dị n'ọnwụ ndị Saga Masafadona Ladala. EJD, no wounded. I say, girl, every year, not in job. EJD, no wounded. Ekwere m gị nkwa na mụ na gị ga-ebi ekwere m gị nkwa si n'ịga ije dị n'ọnwụ ndị dị ije dị n'ọnwụ ndị dị na mụ na gị ga-ebi ekwere m gị nkwa si na ị ga-abụ nke mụ m chọrọ ka m bugodo ụzọ kwuo nke m maka ọwụghị ihe siri ike o nwere ofe ọyị m chọrọ inye m ego ka m bido ife ngala eme oyiga onye mma ama onye ma aha ya bụ Steve Ohioma ije dị n'ọnwụ ike ya nwayọ ndị ọkụ gaji oyi ije dị n'ọnwụ ndị na meju ya nwayọ oge nwaanyị na-aga aga o ije dị n'ọnwụ bakịlụcha lesbidi anyị tinye agbamnkwụ ije dị n'ọnwụ ndị di ije dị n'ọnwụ ndị dị ije dị Adamma wee kelee ya nwaanyị enye ndị ọkụ ga-ajụ oyi ije dị n'ọnwụ ndị na meju ya nwaanyị oge nwaanyị na-aga aga o ije dị n'ọba kelụcha lesbid anyị tinye agbamnkwụ ije dị n'ọnwụ ndị kwa mbọsị kwa mbọsị kwere na-ada n'elu ije ị nweghị ndidi ka enụlụ otu m si sie ya maka ego ọ chọrọ inye m ajụrụ m ya ajụ ajụrụ m ya ajụ maka nnata ya ego ahụ nkịta ọ ghọgo iwu na m ga-anụrịrị ya Ọ na-achọ omenu Steve Ohioma maka Steve Ahioma awụ dịka nwoke mụ na ya nwee ike ibi ajụrụ m ya ajụ maka aka hụrụ gị n'anya agawago m na nke Aunty ka m gaa metọpụ ihe mụ na ya bido ọ na-aga Abuja echi ada. ìjẹ́jì iná òǹdìdì. mama um, ka ị maka uchechi enyi m nwaanyị nna ya echeburu m echiche chee nke gbasara gị na-ajụ uchechi mama ọ gwa ajụjụ nkịtị ka m jụrụ Nijikwana John Kamanama. Inukwana anyị bụrụ ọkpakpọ nsogbu nwaanyị. Ọ na-eme mo ọ ga-emecha eme. Ọ na-eme tinye aka n'ụkwụ chọrọ na ọ ga-eme. Amazịrị m ụnụ na-abụ na so onwe na si. Ebe ọ bụla ịfụrụ ya n'anya ya ma afụ gị n'anya. Kedu ihe na-eche? Afọ ime. even if you may or more say some million is it. ọkwa isi na ịhụrụ n'anya mana gịnị jizi nkịta ọnwụ ịhụnanya maka gịnịzi ọ na-agụnụ m ọ na-agụkwa m ọ na-agụkwa m ma achọrọ ime ihe onye ọmụma ihe onye ọmụma naanị ka mbọsị gara na nke mma otebekwa aka m m gasị ekpere ndị onye m ga na-eme maka ọdịmma m ka ihe na-agara m ọfụma maka mmepe ụzọ onwezi nke si gwa m kedu ihe o kwuru ọsịma ngwa na mmanya ọsịkwa ụlọ nwaanyị ọbụla edinaba e, e, e, ụbọchị iri atọ ije dị ka ndị nụrụ anụ na-ebe ka ndị anụ gị Ijedi na ije dị n'ọnwụ ndidi ije dị n'ọnwụ ndidi ije dị n'ọnwụ ndidi ọ ife ga-atọgbula mụ dali adamma ọmụ masaru biko bịa tie n'ụmụ obi adamma ị na-egbu m ka mmanya ya mere m ji bịa ka anyị lụọ nwata ka agbakala m isi efuela m e. ije dị n'ọnwụ ndidi ije dị Chedi obi m dị ọkwa mịọrọ gị ayọ mezianụ ka ịlụzi anụmanụ ọkwa isi na ịhụrụ m n'anya mana gị na-ejizi nkịta ọnwụ